ngom na da eh ana m apụ apụ mụ na Chima hmm. gịnị mere ị na-eji ahụ nsogbu oge ọbụla abụ m daa gị nne nna ọ bụ ezie na atọghị m gị nke ukwuu ma gekwa m ntị ịhụbeghị ụwa dịka mụ onwe m si hụ ya ịma na ụmụ nwoke ma kụwawa ya bụ dinta agụ mbụ ịdenye ha na ha n'aka ozugbo ha nwetara gị ịwụọlarị aka ochie tupu gị amara ya amara hei nne na ịhụ na nwoke a bụ Chima ọ ga-ekwe gị nkwa ụwa niile nne na nna ya nwere ego o nwere ike inye gị ihe onyinye ọbụla ma ọ bụ ego ma dịka nwata nwaanyị o nweghị ihe ojuọ karịrị ikwenye nwoke otu ahụ na-enweghị ezigbo mmasị ebe ọ nọ naanị n'ihi na ọ wụ ihe ọ chọrọ ịbụ nwaanyị mee nna ịbụ ya osisi kwanyere onwe gị ogwu na nsọpụrụ dịka nwaanyị ihe ị chọrọ dịkwa ya mkpa dịka otu o si dịrị gị mana ọ sị na nọ naanị onwe gị ka ị ma na ị na-echere naanị onwe gị gwakwa ya otu ahụ mana ị bụghị naanị azụ nọ na mmiri onye ka ị chọrọ ịbụ ma mgbe nwoke hụrụ gị n'anya n'eziokwu ọ na-ebu ụzọ gosi obi ụtọ na nwaanyị ọ hụrụ n'anya na-akwanyere ahụ ya ugwu nke ukwuu chere nnenna ị kwesịrị igosi ebe ịkwụ na mbụ ekwela ka ọ gbagwoju anya na ihe ị kwuru bụ mba ị ga-ekwurịrị mba ruo mgbe i jikere ngwa ị nwere ike ịgawa ugbu a Nọ nke ọma o